muna eh, ana na tabo ana m anụ na ike igbo nọ na ndị igbo ewechila ọjị ụlọ mma mmanụ ndị igbo nọ nga ma ma ndị anambra na-asụ nkenye iche abụrụ m wọ dịka onwere mbụ amalta gị ja gị ije ọchị ekwunu gara dọmasi unu chintụdụ ntakịrị ụka ọ bụrụ ọdị ndị unu nwere nha na mbụ ndị otu unu unu enyewa ọdịwe nye dị ugwe karịa ọdị nye ọjọ edeturu anya ka ọ gadaghị gị adị ọ ga-abụ nga mmekpa ahụ ndịkwuo ya dị gatakwa populace cɔ akɔrɔ mi ni mi lɛ ma do ne ya

Biko, a ga-esi enugwu jee mo ní lámúra náà ṣe bá mo ní lámúra mami á. anábùtá náà bò ó lò. ibe anyị agbagokwana m aka n'akwa unu ọjị ndị n'aka iwe a bụ ọjị ndị Anambra ka ogbe ụlọ emesịsị anyị ezu na anaghị atụrụkwali ya ọkpọ anyị ezu asaid palọ ka a ga-esi wee bịa ee ndị Anambra ekene m unu onye Imo n'ebe onwe onye Imo n'ebe a Dr. Kichukwu Agụwa Thank you. aga m eji a enyi ya mara si na ọbụrụ ọnụ ọga bipụtara iwu ọbịa ndị Igbo ndewo ndewo Thank you, sir. ibili gị n'aka o nwere onye abịa ọzọ n'ebe a ngwa bịawanị bịawa bịawa ọsịsọ ngwa were ọjị n'aha ndị abịa ga-ekele ụmụnna awụkọ nwatakịrị ọbụla jede ọkam ihe so dịka ọ na nkwanye ugwu ndị abịa e nwetara nke anọ ya were ọjị obere ebe nọ ndị ọbịa mma manuel mma manuel mma manuel ebonyi onye ebonyi na eba a weli aka elu kedu ndị ebonyi eh, nna m ukwu anyị gaji n'ịzọpụta ndị ebonyi gbuo o nwere onye ebonyi na eba

abụrụ elu abụrụgburu igbo niile aka ọchị ọgụ maka ọ ga-abịa ndị ka anyị nsị na ọ bụghị atọ mkpụrụ atọ ọkwa akụkọ onye bụ n'ike onye aleji onye ọkpụrụ adị n'ebe a onye ka dịbara n'okpere ọ ndị mmadụ na kọọ onye kere bụ

ai je ke le ke ko tsore shi ba da so je wa ko ka no so da ko ka ba Ata chama di kuto ulu broja ke kande ma dungo che but the program has to go on there no. Onye isi anyị ekwugo ụfọdụ n'ime na ya na ha kpara nkata na ha sị na ha na-abịa manakamka kwunu ndị ahụ onye nke mbụ a na-ata anyị ya ọrụgodu n'ọya na otu minit ma minit abụọ bụ His Excellency Gọvanọ Ifeanyị Ugwuanyị Ike ọha ga-ebu anyị ụzọ